isi n'ịkpa ata onye isi n'ịkpa ata onye masị ya dube enyi chere enyi ọ dịka nsị na-akpata m enyi na-asị ma ya dube enyi chere enyi ọ dịka nsị na-akpata m enyi ọgwụ enyi ga-abụ isi oche ọgwụ enyi ga-abụ isi oche enyi na-aga na iso gị n'azụ enyi na-aga na iso gị n'azụ asị m anyịnya dị enyi chebe enyi ọ dịgasị na-akpata m enyi na asị m anyịnya dị enyi chebe enyi ọ dịgasị na-akpata m enyi ọgwa enyi ga-abụ isi oche ọgwa enyi ga-abụ isi oche enyi na-aga na isori n'azụ ogbogbo enyi na-aga na isori n'azụ ụgbọ ụgbọ. je ka gwa eze na mbọsị ya ga-atụ ụkwụ ada ya e ga ewesị ya ndị ibe adị apụ ọsa nke tụsịkwana ya ike jere ya abịazịa ife ya fụ kachi mbọsị ya lụziere gwogwogwo ngwo e na be enyi chi akpakọrịtasị enwere ihe anyị ji agba egwu enwere ihe anyị ji eme mgbe ọbụla anyị ga-eme ihe ya kpọọ ya egwu enwere ihe anyị ji agba egwu a na-ana achọ ọchịchị ebe agba ndị mmụọ chere ka egwu akpọcha aka ibido okwu chịkọrịta chụchasị ya na akpata m enyi eze akpata m enyi ụmụ ibe ekene m unu ndị ndozi ọdịnala Igbo nwanne unu nwoke nọ nso ekene ụnụ, nọ anyị nwawo ndị ndozi ọdịnala Igbo anyị abịago bụ na anyị abịago n'ọgọst nke a na-abịa abịa anyị na-emepe ndozi ọdịnala cultural heritage center n'ala igbo a ga-epostu the picture the house here on facebook ka onye ọbụla fụrụ maka ndị na-ekwu okwu ihere ga-eme ha n'ọgba ndozi ọdịnala cultural heritage center n'ala igbo anyị na-emepe ya anyị ga-ekene godo elu kene ana kene ndị mbụ kene ndị ọkpụ na ndị egere kene eke kene orie ka na afọ kene na anyị si udo dịrị n'ụwụ ndị Igbo bụrụkwa ndị bụ ndị ndozi ọdịnala ụmụ ibe ihe anyị ji ekwu ihe anyị na-ekwu bụ ka ịmana ọkụkọ ọkụkọ na-eti mkpu ka egbe hapụrụ ya nwa ya mana mkpu ahụ ọ na-eti bụ ka ụwa n'ụlọ ya maka na ọ ma na egbe ejeka ịhapụ nwa ahụ ndozi ọdịnala ihe anyị na-eme bụ ka echi gbara anyị osi aka echi ga-agbara anyị aka mbe maka na ka esi eme n'ụwa ka esi eme n'eluigwe country can never ever make you better country will never make you better only thing will make you better is doctrine the only thing nwere ike ime gị a human being on earth is doctrine not a country that is why ihe na-eme unu ji eme unu maka otu ha eme that is why ị ji ata afụfụ because why you fail on to understand that no doctrine bụ everything mana ndozi ọdịnala abịago n'ụlọ anyị anụnwa anyị na-eru ụlọ akwụkwọ ga-adị ya for cultural education to cultivate the mind anyị ewerego the chineke condensie ya into omeji na achara practical step for mind development for the kids ụmụazị ụmụazị catch them young nweta ha mgbe ahụ ụbụrụ ha na-arụ ọrụ the program is already ọ ga-ebidokwe na otu ahụ esi agụ ya n'ọnwa because ndị mmadụ anaghị anụ Igbo mbụ mbụ abụghị ofu mbụ wee bụọ mbụ is not one mbụ is two mbụ mbụ mbụ ndị igbo anaghị anụ mbụ bụ wanụ isi isi isi mbụ ọ bụghị isi mbụ mbụ bụ abụọ eject separation is two then mbụ mbụ with you you which is the womb you symbolizes womb you not u not o mbụ with you atụpọrọ ihe na-ekpuru is separation is two so ndị mmadụ na confuse mbụ na mbụ no so once ị nụrụ mbụ izi abụọ ịbụ asụ ejection separation that is two abụọ mbụ bụ asụ arụ denu mbụ ị na-ebu ihe n'isi anyị ga-ebido na ọnwa mbụ aha ọ bụrụkwa nke mbụ mbụ nke aha bụ ọnwa ofufe the educational system begins in that place because unu amụrụ na ihe a education ka ọ school ọ wee course bụ datin na-afụ asị igbo kalenda ọwa educational system ka unu na-afụ ihe ahụ so otu a ka anyị ga-esi ebido wee mee ụmụazị anyị educate so that ka ha too pụọ ndụ from beginning then ka anyị nwee ike to the mind data achara ahụ ka ụmụazị ya pụrụ anyị bikos chineke ụrụ na-ekwu ụnụ aghọta ha na chineke wụ chi and eke cycle and dynamic one ụfọ nke na-eke echi nke na-eme uve mood force which cycle psycho then eke na-eme udo eme udo oya wụ omeji and achara aha ome is the beginning bikos asị opuo n'ome ihe pụrụ ome so that's why ndị mmadụ sometimes anaghị m ala ka ịtụpụrụ ha ọnụ anaghị eme omenala eme because omenala is sound beginning omenala ịpụgo omenala so ị gaghị eme ịpụ omenala make no sense is a doctrine ọ nsọ ala ị ga-eme nsọ ala yes of course because to practice that dị n'ime omenala ọ nsọala bụ nsọ ala but misunderstanding and everything ekporoga ya isi gasa ndozi ọdịnala bịara ebe a ka eme udo the mind of the people ihe oru na-eche bụ nonsense that is nothing like that ị naghị eri anụ ọkụ ị eri ewu so ị na-efe ine na-ata ahụfụ gịnị kedu ihe bụ what is the meaning of ahụfụ ime ihe a na-akpọ datin ọwụ ihe ndị baịbụl na-akpọ philistine because once you base on this external illusion nwanne ị ga-atagide ahụfụ n'ụwa that is ibe igbere eze kpee ekwere because you don't understand you got ihe a na-akọ afọ ị na-ata o because you don't understand ọ bụrụ na ị ghọtara ihe a na-akọ ị mara na enwe ihe flesh is meant to suffer ihe ọ bụ mgbanwa bụ how to you make sure that na this you are separated with this flesh and balance it you separate onwe gị then you right you reunite first separate and reunite then you become in control of the body not the body in control of you but for the moment ihe na-afụ bụ na the body na elid gị like some pipo na-asị nwanne anyị ga-enweta freedom na-asị ya nwanne freedom o change anything from your brain aghọtagha m ebe ndị asị wee bịa ụwa what does freedom have to do with you being a nice guy being have thinking faculty what does this thing happen to? I don't understand okwu a ka ebire ga-eji ọjọọ ma ahịa ọ bụ ụkwụ a ka ebili ga-eji eje ọma ahịa ebile ụkwụ adịghị mma nwanne iburu eje ime ahịa enweghị na-ego ya ọya ka ndị Igbo na-atụ n'elu ọ bụ ụkwụ a ka ebile ga-eji eje ọma ahịa ọ bụrụ ụkwụ a ruo ebe ahụ nobody will talk to the person o nwere onye ga-ego ya so the best thing for us is ndozi ọdịnala ebe ọ bụ na ọ dị omega anyị n'inyo o mere anyị n'inyo of course o mere anyị n'inyo but ụmụazị anyị ọ gaghị emezi ha n'inyo ihe mere anyị agaghị eme ụmụazị anyị ndị ndozi ọdịnala ewerego the portion it will not happen again never again but ọnwụ ngụnwa is your own problem ọ gbasaghị anyị you don't concern us ndị ndozi ọdịnala na onwe ete igo all the whole n'ala Igbo aha ụmụazị dị na aga akwụkwọ we go and visit them one after the other in schools so that they will have after class they will have after schools maybe on Saturdays maybe on friday maybe on thursday when they are free let them come anyị ga-enye ha everything ọ bụla ha chọrọ we give them make sure na these children are educated to bring a new tomorrow this is only thing that can change your life and your land nothing more not even guns not even bullets only this thing will change your land nothing more nothing else nothing more nothing else anything apart from this thing is nonsense and waste of time get out from here anything apart from educating your children in a way for them to behave and be a better human being science and technology intuitive knowledge wisdom anything apart from that is ebe asụsụ pụọ because ịmara ihe na-akọ si ebe asụsụ pụọ ịmara ihe na-akọ you are just providing creating another monsters for yourself tomorrow ihe na create monsters for tomorrow because kedu uru ha ga-aba onye nwere ihe ọma enwere uru ọbara danger is any indisciplined human being is danger for himself even onye dị danger for himself imagine other people if you are danger for yourself because you are indisciplined ịmara aka nna ịmara aka ebe then you are danger to yourself and others that is why our ancestors ji wee mee this thing ha mere ha ma they know because human being is a beast unless you educate the human being if you don't educate the human being forget unu fụrụ eh, picture ndị a buoro ndị asị ha bụ ndị amịa mgbe ha si pụta ụwa were ụmụaka nwaanyị mmadụ kụ nwa n'aka gbagbuo ya ọkwa ndị ojii ka ha bụ ọ bụ ndị ọcha ndị ahụ ọgbara egbe ahụ ọ na-acha ọcha ka ihe fil ijiwa iti fil na in your society they are not like that kedu ihe mere gị ji wee fil na in Nigeria na Nigeria ị nọ ndị a na-agba ụmụaka na ebuga flag biafra egbe ọ na ha even nke eme na biafra war ka worse than this nke eme na biafra war the worse than that if na that picture ịma na akpọtara ụmụazị ụmụazị nọ ebe ahụ agba ada egbe this is a program ihe ụmụazị ihe eji kpọta ụmụazị ahụ ka afọ ya wụ so that they will kill the spirit for forever and ever so that echi mmadụ kwute okwu that nonsense ha ha them purposely did it ihe ahụ just a game playing ya ka a ji kpọta ụmụazị ya nke abịa wọchị ya the thing so that the thing will remain in their mind forever and ever but ndị nkịta na ha na-aghọta ihe a na-akọ na so that is the game my sister Paola um, we, we just try to you know, educate our people and if you want to educate somebody you can speak the language they understand we put English sometimes but normally you know it's about emotion we have to speak the language to understand so sorry we can add english but is an igbo program but we add english maybe if you have any question you can ask but ọ bụ igbo ka anyị na-asị nwanne m nwaanyị wewere gị so ihe m na-achọ ịbụ ụnụ bụ na ndozi ọdịnala ọbịago bụ na ọbịago and ana m epost our heritage center na facebook onye ọbụla afụ ya and anyị na-aga na skuulu niile nọ n'ala Igbo to recruit children from seven years just once in a week Saturdays mma ha na-eso ha abịa soro ha bịaba let them bring them ka a ha from ọnwa izizi ọnwa ofufe kedu ihe ọ bụ inside their brain because ụbụrụ anụnwa ifuru ubi garden is garden this is garden ọ ya ka ndị igbo ji wee nwe ya nakpọ mbụbọ na ya dị mbụbọ ndị igbo nwere mbụbọ o nwere ihe na-akpọ mbụbọ ama m ndị ma ihe ọgwụ n'ime ya ha na nwere ugbo obere ugbo ubi obere ubi ebe ha na-akpọ mbụbọ that is concept because of the brain because all the brain is the garden that's why ndị ụka ji wee sị gị na snake is in the garden this is here ebe a ka ọ dị so if we forget to educate our children unu unu just misplace ya because ihe a na-akpọ ohu a e na-akpọchere mmadụ ka ọ gbaa ohu ihe a bụ concept but we abuse it because lack of understanding anyị eme ya abuse everything we abuse we talk about osu the physical force we abuse talk about umeala the strength we abuse everything we abuse common sense is not common so ihe anyị chọrọ na ụmụazị anyị ha pere mpe we begin to teach them from child that look look look so that they know the consequence of evil so once they do evil they know the consequence because na ndị ya anya mara consequence of evil our people aghọta ihe a na-akọ they don't even know the consequence of evil they don't know everything ọbụla mee ha n'ụwa ahụ chukwu akpọ ha ọkụ chukwu akpọ ha asị chefuzie na mkpa onye kpara n'ọkọchị ka ọ na-anya n'udu mmiri ndị igbo gwara gị agwa nkụ onye kpara n'ọkọchị ka ọ na-anya n'udu mmiri so you must thou shall pay anything you buy you pay if you gaa n'ime ahịa ị na-anaghị for free if you go to market you can never take anything for free you have to go and buy and pay so that is life for you the same thing applicable to life akọ uche echiche ichepụtaziri i were ya metọ n'ọba that is ego anyị fọrọ ndị mmadụ na-ebugharị mana ndị mmadụ na-achụ ego witata akọ na uche na echiche akọ na uche na echiche ahụkwa the same na-agwụ na about ken ebele Adam Eve Adam bụ the akọ from the garden which is the brain uche Eve because uche na-abịa kpata nkụ ahụhụ nye akọ akọ eri weta apụ uche weta apụrụ onye akọ akọta akọ makwana ihe a na-akọ ọka ifu ya akọ amaghị ihe a na-akọ ọ makwana ihe a na-akọ ọmara ihe a na-akọ na bikos a akọ ọmara ihe ọ na-akọ ọ dị plen den echiche wụzi osu na ume oken and eben ya wụzi echiche ahụ bicos one must die for one to live and once you believe in physical self then inner self will die that is igbu onye inner self na and igbu ha anya achụpụgo gị na paradise because the only way for you to ascend is through inner knowledge not outside so that inner knowledge iluzugo ya ị na-awonder iruzie wonder ihe a bụ ihe ndị Igbo mabu ama we know it before ọ bụrụ about book somebody wrote and were picture nwa bekee tinye ya n'akụghịrị we know these things ọ bụ na Igbo ka a na-ekwu so ụmụaka anyị ga-apụ ndụ ihe nna m promise ọ bụrụ a threat is a promise that na omeji na achara anụnwa na-apụta anyị ga na-abịa ka buletin otu esi agụ buletin nụnụ ka every Saturday we will go chapters anyị gụsịa the chapter anyị emee na rate anyị gụsịa the chapter bena ma ihe ma ịwa ọjị ma ịwa ọjị ma ịwa ji ihe niile a bụ sị concept that human being need to live to grow ilive sie grow ito tofe if not ị na-agbagharị kpụrụkpụrụ n'ụwa ịgbara ji ịgbara nata ị na-atakwu nke bụ ahụfụ because the flesh make no sense flesh is nothing only desire nwere ihe nothing more nothing else flesh is nothing but desire nothing more nothing else so ọnwụ na ịnwe akọ nke ime mmụọ nwee uche nke ime mmụọ nwee echiche nke ime mmụọ then you will rule the outside world. all those things if feel important they will not be important again to you nothing is important apart from your soul nothing else is important apart from your soul which you, you lost you lost you don't have no soul you no soul because you live external that means you don't have soul there is no continue there is no connection between you and you you only see in television in facebook you don't see what is inside you you don't know what is inside you that's why they achọ dibia ịchọghọ dibia nke ịchọ eze nwaanyị ise eze nwelu ịchọ nka because you lost you are lost ị na-achọkarị you are onye ifuru efu you are a you are looking for your home O ọcha nwata anara akụ nna ya n'iyi a e prodigal son you are looking for a way because you there you have no way if you have a way you can look for a way onye ma ụzọ n'ebe ọ na-eje na-achọ ụzọ ị gaa na nke dibia gaa na nke eze nwaanyị gaa na nke eze nwelu that means you lost ifuru ụzọ you are looking for a way onye ma ebe ọ na-eje anaghị achọ ụzọ onye na-enweghị ihe o bụ enwe ihe ọ na-akwafu so that is the problem anytime you found yourself going all those places nwanne if you go you are lost because ihe aga na-emewo a na-akụnye gị mkpụrụ mkpụrụ mkpụrụ mkpụrụ mkpụrụ mebiri emebi n'isi n'isi kụnyegide gị kụnyegide gị ontiri bi gome mmadụ a ga-erigide gị white erigide gị white ontiri ike agwụ gị ịdị frustrated but agwa gị si gị gaa ụzọ a si ụzọ a ụzọ a si ụzọ a isi ụzọ a isi ụzọ a gaa nobody nwanne this have nothing to do with physical freedom you only when you have inside freedom then you can be able to confront any human being on earth if not ị gaghị emenwe if you are not strong inside you know who you self you know who you are know what you want to do and how to do them when to do them you are nobody because enweghị ihe ma unless you know inside then you can know the mission you are you mara ebe ị nọ wee mara ihe ị na-eme mara ndị oh, gị na you can never work with everybody it's impossible you can never work with everybody no it does not work that way because people some people human being are lower than ụmụ anụmanụ ka anyị mara ihe ifugo akpakwụrụ nnụnụ akwụ nnụnụ ndị go awochi akwụ nnụnụ ị ga-arụ nwe akwụ nnụnụ ị ga-akpanwe anyị chena nnụnụ amaghị ihe enwere nwere ụmụ anụmanụ ifuru e bụ egbe before have you ever seen eh, animal with gun have you ever animal only defend themselves with natural law that nature gave them then use it to fight your own lazy man you go and find gun find knife everything you have apart from your physical strength God gave you ụmụ anụmanụ na-ega defend ebile ebile na-anụgide ọgụ chiechie nkịta na-anụ ọgụ lion na-anụ ọgụ onye tigbu ibe ya oje na ịchọghị ọgwụ ịchọọ mma ịchọghị mgbe ịchọọ egbe nonsense that is all human being human being the worst species on earth exists is human being lazy people mana ibugo animal ebe ọ na-ayọ nri have you ever seen an animal asking for food unu afụgo animal ebe ọ na-ayọ nri before mba mana ị ga-afụ human being bụ efere na-ayọ nri ị ga-afụ human being bụ efere na-aya ego ịgo anụmanụ ebe ọ na-aya ego bifo no agụgo anụmanụ ọ maka oge si enweta nri rie agụgo human being o buru efere pụọ jọwa ego ọ ihe anyị ọ ihe anyị fụrụ n'ụwa this is what we see this is what we live today a na-agwa ndị be anyị something ndozi ọdịnala bịara bụ na ọ bịara nwanne ọ bụrụ na oruhoro gị ji ebe a just get out oruhoro gị get out oruhoro gị pụọ nwere ihe anyị ji ga-eme get away from here ihe anyị chọrọ wo those people si na nwa ha nwa ha their children will not suffer what they suffer one minute ka m ya gwa Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ e hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ e n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke i nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi Podcast.com. ụmụ ibe a sịkwa m na ọ ga-adịrị ụnụ na mma na anyị nwawo ndị ndozi ọdịnala igbo na anyị nwawo ndị kwere n'ihe otukwu na anyị nwawo ndị asị agụnyere ọkụ n'aka agụnyere anyị ọkụ n'aka ndị ọkụ ahụ agaghị anyụ ọkụ enweghị ike ịnyụkwa ọzọ ọkụ abụrụ ọ gbalitego eboro ọ gbalitego ya n'ebe a ka anyị ga-agwa ndị mmadụ na ndị igbo ma ihe anyị anaghị agụ maka ndị amara we don't count ndị amara ihe we don't count bikos them because it's ọ bụ ihe a gwara anyị anyị nwawo ndị igbo si na we have to take everybody along ma ndị iberibe o ma anụmanụ o ma ndị ma ihe we carry everybody along so that's why mmadụ bịa na-eme ihe adịghị mma asị apụta n'ụzọ si n'ụzọ pụọ moto na-aga ịnọchiere tren ụzọ kwatuo gị moto is moving train is moving tie ebe a nọdụ anya ahụhụ ka tren na-aga gaa n'akụkụ ka tren gafere simple as abcd ọnwụ na o ruoro gị ị n'azụ o ruoro gị manyezie n'azụ tren rigoro na tren bịawazie pọtụ n'ụzọ godepụta ka ndị mmadụ gafee bikos a na-ekwu ihe ndị mmadụ anaghị aghọta ihe a na-ekwu ihe abụrụ aba fisikal fight or something like that o e nwere onye nwere egbe karịa everybody who ji ego ga-agote nwa egbe onye ọbụla nwere ego ga-agote nwa egbe if madman get into power ogoro egbe everywhere so <laughs> it's not about gun ọ bụrụ about gun everybody can america nwere free gun america nwere right to buy guns and bullets mma na amerịka ofu onye nwere ike igocha egbe 20 ndị ndị na-achị nnama ji egbe akpagharị ndị na-achị nnama ji egbe akpagharị so ọ bụrụ egbe ebe ahụ unu na-eje ụzọ adịrị ya it's not about God ọ egbe ebe egbe one ka egotenwu egbe one ka egbe one ka egbe one ka ihe egotenwu ị na-arụ egbe nke ị na-arụ egbe nke mkpọ na anị ị na-arụ unu jekwaba ndị Russia ọgaranya ba bekee ọgaranya ha na-arụ egbe mana nsị gị dress your children with a nice cloth so that they will be nice guy I dress ye the brain of the children onwanne ihe a na-ekwu otekweghị n'aka o nwere ike nwere ike ị na-afụ ya n'ụwa mmiri onye ezi ka eme nkịta kịta I am tired na nwanne let's do this thing now since how many years ka anyị e megoro this thing now 1967 now now now now now now 50 years ago now now now now ị ga-anọkwa ihe now now now 100 years aga now now now there is nothing like now ịda na ibidoro kịta walk over way to your future because mgbe eji tetara ụtụtụ ya nothing like now now bido kịta kọọ mkpụrụ n'ọwụ mkpụrụ onye kụrụ n'ọkọchị ka ọ ga-anya n'udu mmiri jiri kịta nkịta oge dị chọwa ewu ojii so ụmụazị anyị ahụ anyị ga evisiti ha one after the other na skuul ha anyị na ha akpara ya nkata anyị wee kọwara ha dọkwa ha na onye ka m ji agwa ndị mmadụ biko ọ bụrụ na amaghị ihe unu ga-eme maka ọdịnala Igbo unu apụtanụ n'ụzọ unu emepechizina mmadụ ihu unu awụghịzinara aja na garị unu emebizina bizinesi mmadụ ọ dị ka mmadụ je na chọpụ mmadụ were aja ghaisi ya na garị ya eh, mgbe anyị mebere ihe ọdịnala anyị nwere plan before we start it ndị enweghị plan apụtazi dọrọ na-agasasị there was a written documents direction where to go but ịma ndị isi ojii na mgbe ọbụla ihe ọbụla ihe onye isi ojii igwe ya na ị na-ere wine ọfụ ha na wine na aga ahịa ha niile na-erebe wine all of them ebido rebe wine everybody bido rebe wine ha onye a na-ere wine a na-asa efe isi ya ka ka wine si acha ọmahọ kee ihe eji eme wine ọmahụ gịnị ka ọ na-ere wine ka ọ nweta ego jos m redi wine ka nye m ego i want money give me money <laughs> ọ ka na-achọgodo ego nwanne ị ka na-achọ ebe isi bịa nsogbu adịghị na ndozi ọdịnala na iwu ala ị ga-afụ ya na nta na akara ị ga-afụ ya ị ga ayụ wesi ya igbo came from dat word igbo and everything ha everything begin agwara m na ihe anyị na-eme ihe mmụọ anya nwa anyị dọrọ ka ụnụ because you live a life ihe anyị bịara we reincarnate we are resurrection we resurrect for this fight we resurrect to it so ọ bụ resurrection ka anyị bụ ihe anyị na-eme na then if you come for resurrection ị marazie na otu ahụ isi ewere yo redio itunuo redio ịnweta 108.1 itunuo 108.2 any frequency redio juru eju channel ka nkụ na redio so ọ bụrụ na ị bụ resurrection then mmadụ um, agaghị abụghị ebe igbo wee bịa ụwa because ebe all these things ị na-afụcha name they are all concept if you decode the concept then ị mara ihe igbo pụtara ọ bụrụ ebe a si wee pụta ụwa no is a doctrine all the whole names everything about life ebe ọ na anywhere any country all of them are based on concept there is nothing like a country because nwanne a mụrụ gị then you were born then onye a mụrụ amụ n'afọ you were once a sperm then how do you have a country I don't understand. di were born <laughs> a liquid imi imi spam ka imi imi of all of a sudden claim wey a land land of who how do you have this land so if you understand the concept then you will add yourself into the land you are talking about but ọ na ịghọta ahịa then you will be expelled agbapụghị ka asụ ịghọtago so ọnwụ mgbe mgbe mgbe nke aha ruo because ihe niile na-eru eru ọ bụrụ ihe a ga-aja ọzọ kụwara ndị mmadụ na eh, aka oyibo nsogbu iro ndị mmadụ eburukwe je tawa ụmụnne ha white ọ bụ ihe a ga-etichi etichi in a lesson na na na na heritage center a ga-akụziri ụmụazị anyị nekwe ekwe nekwe ekwe na na ihe ha na ihe a na-eme bedde bedde bedde nekwe ihe eji eme ya anyị ga-eme ya introduce na be anyị but in a different form bedde anyị ga-awụ na bedde ọkwa ha nke na ṅụ champen na nonsense otu esi eme em eh, a na-eri ji a na-eme ife ji ọkụ every every year birthday everybody all birthday everybody's birthday wụ ife ji ọkụ ahụ ịghọtago so a ga-eme ekich onye ọbụla nwere ndozi ọdịnala merie that the same day and oge ga that the same ritual ahụ a na-eme daye aha ndị ndozi ọdịnala gwa ha mee that day ha ga-eme because that thing bụ their birthday onye ka a transformụrụ to individual so that ka nwa bekee nwee ike ị na-ere ahịa ọ bụ ihe a iri ji a na-eri ife ji ọkụ iri ji a na ọya bụ bedde nwa bekee na-eme but just because of commercial purposes ha mezie disintegrate ya into individual so that ka nwee ike ị na-enweta ego wee na-egote gift na-eme those things but anyway nke anyị rukwe mgbe ahụ anyị ga-emekwa ya na-ewe oge si efefekwa anyị so ụmụ ibe there is a discipline in life life is discipline already that's why you see chijie ofu mmiri duru mmiri mmiri ezo oge anwụ anwụcha oge chi ji ojie you must apply the sentence ọ bụrụ about why do you feel that na somebody treat you bad i don't understand ihe ahụ passion and emotion nonsense ka ihe iji wee feel na somebody treat you bad why why do you feel so nna nwanne mmadụ kpasuo gị iwe walk away from there mmadụ kpasuo gị iwe you walk away from there that thing goes but you are not capable of walking away from that place because the, <laughs> the emotion cannot let you you must go and fight back then from that place the problem will happen as he who fight and run away live to fight another day simple as abcd ihe ị nidiri bụ ọsọ relay ịgba ana dị ọsọ feluo werezie dị relay nyezie nwa gị let us see osi na onye nna ya dụnyere ochi na-eji ụkwụ agbawa ụzọ werezie rile. pass ya nwa gị let us see what will happen but nke anyị ga-anọgide gị ọgụ nwụọ nwa ga bidogo ebe ị kwụsịrị <laughs> ị ga-anọgide gị ọgụ nwụọ nwa ga-ebido nwa gị adị mma polisi adị mma kọtụma nke nwa adị mma polisi adị mma kọtụma then ka ezigbo what is the need of fighting fighting without anything at the end of the day onye nkịtị nwa ya onye nkịtị why don't you just pause and make your child more healthier more strong more information so that they will take the fight on but ị chọghọ ịchọrọ ka iritecha ihe ụwa na-elele ịchọrọ ka irie ụwa na-elele mba nwa ga no no mmadụ mụsịa nwa kpọpụ nwa ya ka nwa ya mere biznes na luka disi ojii atọ anyị tọrọ atọ anyị tọrọ atọ ke ka mmadụ ga-esi eji nwa ya enwe hope ohi aghọta m dị na don't understand inye ha mmụọ na ego ọsị na enwere ike ndị vileji aka ọ naghị ọgwụ ka ichefuo ndị bonu Eh? na inye ha ego iwetaghị ego ego ise ndị hiri ego ịrụghị ụrụ ụnụ igoghịrị moto ihe ọ ga-asị gị na ego o ji wee zụọ gị nara n'iyi ihe ọ ga-agwa gị na ego o ji wee zụọ gị nara ijikwa ego o ji wee zụọ gị nwere ike bikọs o nyere gị nri ịnọ mgbe ọkwa nyanwa ji aka ya mụọ gị o jekwe ma nsọ njekwara nke dibịa ebe a na-achọ nwa sọ nje na nke fada sọ na nje ụka white sọ sabat sọ njere ka achọta nwa achọwazie dị nwa chọta ọsịzie nọngụwa ga-ebuzie nọngụwa ga-agboziri ya mkpa ya n'ụwa iwetaghezi osi ga emeka ka e ego nyere nna ya moto rụọ ọrụ ya ụlọ na ihere na-emezikwa ya na ihere na-emezikwa ya na obodo oyibo nke ijere ka ndị ọzọ jere e, ọgwụgwọ obodo nke ibiri ije ka Ifeanyị jere ọgwụgwọ obodo oyibo nke ijere ka Okonkwo jere ọ ga-emegide gị jee tinye aka n'ofe ihe ọjọọ kpaa na ahụkọ mgbe ahụ sị na ndị vileji akọ na ya ọgwụ ọ maghị nọ because of yu because of dem ka iji wee baa na nsogbu because ị chọrọ ka imepụ ihere n'anya because ọ na-atụ akpịrị ọ na-atụrụ gị akpịrị na ihere na-emezikwa ya ịchọọ ka ihere mee ndị be ụnụ ịghọtago ịchọọ ka ihere mee ha ịchọrọ ka imepụ ihere n'anya at the end of the day the consequence wuruzie na elu aka na elu aka ịgbara aka lọ gbara aka nwaanyị at the end of the day ịgbara aka lọ gbara aka nwaanyị maka gịnị the same thing a na-ekwu okwu ya rapụgohụrụ ihe ndị atọrọ eto na enweghị ihe anyị ọnwụ na anyị mebe ihe anyị na-eme ndozi ọdịnala anyị pụọ ndụ anyị achọọ residence rụọrọ these people ịghọtago ndị ọ bụla rughara 60 70 years let them go there and live we feed them. nwee ike iwepụtanwu site for agriculture we feed them let them eat ndị abago na ahụkụ bikos ọnwụ na-enweghị 20 percent of these people nwere ike properly give Igbo history na nwanne ka ezigbo 20 percent of them cannot give proper history I don't say about ya bụrụ eziokwu I don't care ma eziokwu ma asị but ka o make e sense ka o mee e sense achọ i don't want because there is nothing like truth all those things a na-eme bụ just all concept ọ if you understand them then you can put them in a way ọ ga-esi abanye ọfụma then you grow a child that is what you call history that's why history na-afụ na nke nwa bekee a na-ede na when did this happen kedu mgbe ihe a mere enweghị nke ịma mgbe ọ mere a na-akọrọ gị akụkọ ị na ọ bụ just because dem know nke ọ ha ga-eyuzu to destroy your mind then do it nke ọ bụla a ga-enye iri to buy how can Jesus Christ exist in Israel ndị mmadụ ebelive onye anaghị afọ na detin na agụrụ bụ eziokwu how a ga-eji asị gị na 2000 years ago 2000 years ọ na agwụ 2000 years ago 2000 years ago 2000 years ago ọ na-agwụ dịkwa agwụ since nji wepụta ụwa 2000 aka na ka nka 2000 ụmụ anyị ga-etokwe 2000 years ka ọ bịara n'ụwa <laughs> na ya code nọmba ahụ 2000 ahụ code nọmba BC BC why o ji wee wuru bc so you see onye gwara ihe a na-ekwu ihe ọ bụla a chọrọ eti na news ti na paper give you you believe ịghọtago so onye nwa wụdị tin ọbụrụ about ọbụrụ about just oh, whether ọ hapụrụ na ọ hapụrụ ihe ma did this thing benefit me as a human being or benefit my garden no then don't believe it if that thing does not make any behave in your brain don't believe it whether ma true or false don't believe it because oh, ihe ọbụla ga destroy your growth mind growth don't believe it Ekwenye enwere onye ga-eme gị first kwere ha na-use emotional side always to come so that you can believe it nanne ị ga-asị onye aha what is the benefit of my, uh, uh my mind ihe oge benefit na so you want to destroy my mind you don't believe it because all target of destruction then why do you believe it why ga-eje believe ogboro meaning ebe ọ bụla this thing ga-eme gị ịdị angry mee gị iwe iwe mee gị your days will spoil then why believe in it why accepting something that will destroy your mind na aghọtaghị m ihe m bịara atị atị about ahụ something ị ma na ọ ga-destroy your mind then why believe in it and you take it and swallow it then you become angry ị bụrụ onye iwe ịgbaba ara ka oghere ibe megere and ị ma na brain wa ọ na brain concentrate na something e distract e ya like sometimes gị na mmadụ nwere ike ị na-ekwu okwu ọ na-agha okwu n'ọnụ jụọ gị ajụjụ ichefu ihe ahụ ị na-ekwu ichebe na ha ike ezi ya na-eche o ichefu onye odoge ha na brain ọ na concentrate ọ ọtọrọ mekanizm ọ na-eme concentrate so ọwụ na your mind bido develop now ị ga concentrate on that development so that ọ gaghị distract only distract ya with those because ha ma ihe ha that's why they chat dem flash you with those distraction information dị njọ na-adịghị mma then purposely do it ha ma ihe ha na-eme ịghọtago ọ bụrụ na anaghị enwe ihe na-eme na ha eme ofe invent ha eme ofe ihe nwere ike anọkọta ụtọ anọkọta ụtọ ya bịa n'ala Igbo gbusie mmadụ go all those things kwa just to keep this eh, anger going a na-eme a na-eme ya ụnụ aghọtaghị dị game ọ oh, bụrụ oh, na ụnụ ma ihe ndozi ọdịnala bere ebe ụnụ karịa iwu unu ka anyị na ekwe oyoyo were champen na-enye anyị sef ha na-eme dostin purposely anọkọta nọ egbusie mmadụ ihe a na-egburu mmadụ ahụ just that so that you e keep that your mind occupied with something so that you e get enwe chance to grow it ịghọtago gaghị enwe chance anọkọta asịkwa anọkọta na amerịka asị ndị amerịka ah we will give you slave people we will pay them money ha bịakwara wọchkwa ya ọ dị ya ka ndị ndị ojii amerịka ọ na-achọ ka ha chefuo detin abịakwa again bidokwa Martin Luther King celebration ee eh, maka celebration Eh, eh, black slavery celebration ebidokwa again kpọrọ ụmụazị ụmụazị burukwa akwụkwọ akwụkwọ slave again bịakwa na skuul chi agakwa ndị mmadụ ka ha so that ka enwee ike imekwa ka ụmụazị ahụ marakwaghị eh, you have to teach them their history teach them their history nna ka uche history na nna m my father is in, is in, uh, commit suicide in water my, my father uh, died hanging by hanging nna so ihe do you like it ihe a na kedu oke now your father die by hanging i were police i were court by jiri egbe apart from na ị ga commit suicide ke the benefit of this thing now by knowing them what is the benefit by knowing them by knowing them kedu the benefit apart from you destroying your mind making you pathetic yes apart from this making you pathetic putting, making you misery man kedu ihe this thing now ga-arụ into your life nothing so o distract go gị now enweghịzi time to do or think good thing because your mind e possess go with the evil as moment they taught you that thing e possess with evil then no more development then that thing will cut off that development will cut off yota so that is all the game ka a na-akụ here but ndị mmadụ anaghị aghọta gị mana ọ bụrụ about if you want to do anything in life you can do them but know when to play and know when to go back so ihe a bụ ihe a ga-eme ka ụmụazị anyị mara the target of the land is anyị chọrọ science and tech here we give them the information young ha gasịa skuul bịa anyị agwa ha weta that homework ahụ ihe niile a e mere na week bring them Saturdays when you come in. ị na-abịa na ndozi ọdịnala bring those weekly education bring it then ya eme ya master ya dọka ya mee ya master nye ha ya back anya akụsa ya give them back that the same information but in a meaningful manner ị afụ na nwa before ruo 14 years obido rụba something before ruo 14 years or rụba something because all 7 times 2 multiplication or multiply ya the same information will develop to higher level if you are over something because this, this your children are demoralized nothing onwere ihe na-eme ha entice nothing makes them ihe a the only thing about suicide suicide suicide because onwere something na-emotivate ha they have no motivator nothing motivate your children nke ifụrụ oburu afọ na-akpagharị nothing motivate them kedu ihe gịnị na-emotivate ha eh? notin no children not even ordinary ifo nwa na-eforo anya efo ifo adịkwa ozi anazikwa efo nwa ifo nwa kedu ihe na-emotivate these children gwam gwam gwam ị ga-aga na ị gaa n'ọpa iwe ka ọ dị ka sadin ị gaa n'ọpa iwe ka ọ dị ka sadin ị gaa na abọ dị ka sadin everywhere mmadụ ekpuchie ma nwata ma okenye nothing no event nothing all this invent a na-emecha eme invent niile a na-eme all of them ba program to develop the mind because we anyị anọrọ na line that's why na-agụ ụnụ we are not in a line anyị anọrọ na line so ndozi ọdịnala wetara this principle so that we can come into the pitch and play football anyị chọ kịta ka anyị baa league bago league na anyị ka na division 3 o anyị abago league anyị na division 3 now emechazi ya abazie division 2 kpọgotere division 1 so ihe anyị na division 3 so ka anyị bagod na league sorogod ibe anyị na-eme ihe na-eme na-eme sele every month we will have the same the one of one feast every month we must have one anyị nwesịrị ndị mmadụ n'ala Igbo we have them a lot so why can't we have events after events after events so that our children will have focus anyị nwere um, um, something I dere about agwụ o nwere a small mini story about agwụ anyị dere all these things ka akụziri ụmụazị ọ bụghị echi ọhụụ na afa nna ya bụ agwụ ojeche nje chukwu ọcha maka gị asị na agwụ arụsị ya mmụọ na-egbu mmadụ no but na nwata ime ha ka ha mara na agwụ mutation or mutable ịghọtago otu ọnụ na o nwere ike ọrụ onye ihe ọjọọ ka o nwere ike ichenji mebe ihe ọma so o doo ya anya ọ na-anụ maka ekwentụ ọma na-enweghị mgbe ekwentụ bụ ihe ọjọọ na ekwentụ bụ ikwe ahụ o ji esu nri ebe ahụ nọ mgbe ọ bụla ọ na-ediri ya okpughe ya osusu ya nri okpuchikwe ya so odostins ọ mara amara ọ bụghị mgbe ọ bụ na o tozie oto ha na anụ ekwentụ ọma isi n'ọhịa oto ọnụ agwụ ochenji afa ya ọsị na afa ya bụ osu osu nwa ala osu osu nwe ugwu osu nwa eke ọsị gịnị ka unu na-akọda ihe a ochenji afa ya too nwaanyị sọnde odostins no ihe kwesịrị ime from child anaghị amụ aka ekpe na nka that's why if onye na-anya moto always then drive with left hand onye na-anya moto watch ya na aka o ji anya moto left ọ nwere ike ọpụtasị ebe dị difficult ọ dị right hand ya watch ya dịtịn mgbe ọ bụla ịfụrụ ndị mmadụ ha na-eme atụkwasị aka na windo owere aka ekpe jide the steering go observe it ya na observation observe it ị ga-afụ na people most of the people left hand ka ha ji anya dị moto because left hand will training a na-etren ya etren asịa ka ndị Igbo jisi ga na-amụ aka ekpe na nka because left is training. train onye ka ndị na-agba left ji emewe ọfụma na bọọlụ because all training ka ọ bụ aka nri is not training. that's why e eji eti ifu eji aka ekpeti mmadụ ihe mbụ ifu anụ eji aka ekpeti mmadụ ihe no aka nri that is aka nri wu anga onye luzuru kọntrol los kọntrol mana aka ekpe bụ daiz ichi ịkpọta mmadụ kpọọ ya si bịa bịa ichi ịdụ mmadụ ndụmọdụ jiri aka ekpe because of aka nri enweghị kọntrol so until you train the aka nri to have control e ebe ahụ ka ihe ihe a na-ekwuzi pụtara that is ihe anyị na-ekwuzi omeji na achara now or to train right hand how to behave because right hand enwere uche o oh, su ịbazie tren zie dị osu ehe ozi osu nke emere tren oruzie ezigbo osu ozi otu nke ara ị ga-eje tren ya ịtrenụ chaa ya pụtazie oruzie jizọs mgbe ahụ aka jizọs ji wepụta mgbe ahụ tuefu ya jizọs efuo ụnụ anụbeghị ihe tuefu ya jizọs efuo enwere osu anyị chụpụrụ ya achụpụrụ na na o gburu mmadụ anyị chụpụ ya okonkwo ọfụ ụlọ ọfịa tefala pat ọfụ ụmụ ọfịa ụlọ ọfụ ụlọ o gburu amalizari o gburu ikemefura na ọ dị sentinel egwuru ike mefere achụpụra vileji oje obodo ọzọ rụọ ụlọ e, e, biri ebe ahụ osu gburu ume anyị achụpụ ya ọ na nọtụ ọ na agụleri jeje mepe obodo deba ntowekwe mechikwa egen chilatakwa afta ka ọ mụchakwara ihe niile ahụ mgbe ahụ o toziene bụrụzie osu jizọs na otu ji batawazie bak again owuzie nwere physical force wit spiritual control mgbe mgbe ahụ nwere physical force without control kịta ọ tren gị ọwụgo lada dị nye nwagwụzie trena na-etre nzi ndị mmadụ etren so that is the game anyị kwesịrị ịma na these two hands nwere ihe ọ pụtara one and one so one ị ga-enidi always to fight nke anyị ga-enidi always for training and the train cha ha n'aka nri ahụ ọ mara ha ana ihe the game close so ụmụagụ mgbe ọ ga-eji eme ihe ọbụla o nwere ike ime mgbe ọbụla ọ chọrọ ime o kwesịrị ịma ya ihe awụghị your responsibility as a human being to know them oh because na na-agwa gị ya all your responsibility to know them that's why you don't lose control and behave like animal other failing to know these things ị ga-agba a victim failing to know ihe niile na agwa gị you have to be a victim this is simple as abcd because your emotion overcloud di essence of reasoning then ị nwere nsogbu oge ọbụla mmadụ gị na mmadụ na-ese okwu oge ọbụla mmadụ asị gị mmadụ asị gị every time bumpers okomoko which you are nobody you are nobody nobody absolute absolute o nwere ike otu anyị na Facebook na ndị mmadụ ji Facebook Facebook ọkwa ha anyị rụrụ ihu ebe onye a nwere pikchọ na-eko tinye na facebook ichekwa na nna ya rụrụ facebook ahụ iweta ka o si wee that is dozisi ọ bụ na facebook adịghị how can you show people dis things if there is no facebook then how do you show dis things you want people just to admire you so that you can be okay ihe ahụ ndị nkịtị ka na-akpọ ya ihe ahụ ndị nkịtị because ịchọrọ external admiration so that you can be okay nna nwanne for you to be happy only when you are developed inside that is real happiness because you understand everything you understand everything you know that uh, your life is yours so the development is within so you don't have any problem with the external world you just observe them people do something nna ha fa ka eji nnọọ nsogbu adị ya na-eme ọfụma so ihe anyị na-eme voluntarily to train our people we want to train them to be better person for themselves not for us so ihe anyị na-eme just to train you to be good so that society we live will be good ọ bụrụ about just want to be all igbo everybody igbo swe igbo swe nonsense get out anyị chọrọ ka ị na-ebi ọfụma wụrụ mmadụ bara onwe gị uru bara nne na nna gị uru simple as abcd ị na-asụ igbo ịsụ igbo afta ka ịsụchara igbo what happened ị na-afụ ndị igbo na-ezu ochi na-egbu mmadụ ọ ndị ha anaghị asụ igbo ha na-asụ igbo na so ọ bụrụ about mesụrụ igbo mesụ igbo I don't care ihe mgba obodo dat igbo land ebe aha m nọ naanị igbo aha if you behave well I'm happy ihe ọ bụla ị chọrọ n'ụwa if we have we can give you anything ndozi ọdịnala enwe ya we can give you ọ bụrụ na tomorrow if we have the chances to everybody in igbo land just free education any children ọ bụla mere ọfụma even o nwere mgbe ọ ga-emeruo sef anyị ga na-ewepụta quiz for for sponsorship ọ bụ na ime ọfụma na result ịbịa ndozi ọdịnala akaụntụ sponsor you to the highest level ọ bụrụ ma ọ bụ na anyị ruo dị anyị erubeghị dị na because anyị nwere ndaka mmụọ so ihe anyị chọrọ ka people live a good life be okay ghọtakwana na life abụrụ datin ha chere nọ ya ka life abụrụ datin ha chere ọ bụrụ ụta nka life dị ọ bụrụ mmadụ ije na Facebook na-akọ nọnsensị Ee igbo anyị bụ ndị igbo ee igbo ekene m ụnụ rubbish rubbish nonsense rubbish bọmbọkla ọrụ ndị Jamaica na-enwere isi ịkọsi ya this thing biko ihe na-eche na onye asef don have mind of his own a na-ekwu na ọkụ gbara fada ọ na-ajụ ma afọ ọnụ ya a na-ekwu na ọkụ gbara fada ị na-ajụ ma your society is gone you have no society anymore because in Igbo land today there is no doctrine Igbo of today there is no single doctrine otu nsi eje ụka na ajọ okoro egwu Jizọs ikwu onye ụka ajụ onye ụka nwere ma jizọs mara mmeri mara mara magdalene mara eh, st paul na st peter na st jude kpọgodo onye igbo jugodi ajụjụ about his own way of life jụọ onye igbo si ya just jụọ ya ajụjụ about his own way of life mmadụ ihe ọ ga-akọrọ gị nọnsensị gbaga agbakọrọ gbada agbada because onwe doctrine onye ụka ọbụla ma na jizọs kraịst bụ onye juu onye ụka ọbụla ma na jizọs kraịst bụ onye nwobe onye ụka ọbụla ma na roman katọlik ma ọ bụ nke nka ha macha those things but onye igbo kedu the basic concept of igbo land ị na-eme omenala onye jizọs jizọs a na-ekwu okwu ya ịbụ na ha na-awochip ya awochip awochip bụcha ya ọ ga-echere ha n'elu igwe nọdụ n'aka ndị chukwu na ọ bụ na ha bịa even though na ha aghọtaghị ihe ọ pụtara mana that is normal thing ha ghọtara oke ahụ ị na-eme omenala Igbo ọwụ n'eluigwe ka ya echere gị ka ọ n'ọkụ mmụọ kedu nke wụ your own ndị ụka a eche ha n'eluigwe you know it gụwa na onwe kedu ebe a ga-eche gị ọ na ụwa ka ọ na n'eluigwe kedu nke what is your own ideology that project or makes you do what you are doing ọ ihe a na-ekwu maka ya ọhịa a na-ekwu maka ya bọtụ ndị be anyị ha do understand is very difficult for them ọ oh, bụrụ about just do something do something because na ndị mmadụ na-eme or somebody is doing no to understand ihe ị na-eme that is why ọhịa na-ekwu maka ya ka ị pụọ ndụ soro ibe gị pụọ ndụ n'ụwa ka ị soro ibe gị pụọ ndụ ihe ọma na-asọ gị nsọ ihe ọma na-asọ nsọ n'ụwa mba so why can't our people just lay low ndị igbo ji wee sị na nwa efi na-erunata na were aṅụ nne ya ara anyị nwere ike ime ya anyị nwere ike irunata ana ṅụọ nna anyị ara ndị igbo obi umeala ume ala ume ume ume ala forget all this nonsense anyị na-eme just cool down soro were nnọọ nwayọ soro ụwa nwanne ruo mgbe ọgụ anyị ga-anụ ọgụ ọgụ abụrụ ọbụrụ ya ọgụ jiri ọgụ ebido jos ọgụ nke ahụ na-ekwu ọgụ nke na eluzu eluzu ọgụ because you are not prepared inside your mind you are not prepared your mind is not ready yet to fight so all fight useless fight ka ọ bụ ihe kpọrọ useless fight because o make no sense you nwere nwere plan nwere doctrine nwere anything na-ekwu okwu ọgụ ọgụ gịnị ka ihe na fight jos ị na-agbọ mmiri n'elu okwute ị chọrọ ịgba mmiri n'elu okwute ọ ọ bụ na bikos ị nwere program to run a society ịmara society ị nidere program ịmara society wu code ka ọ fake na ekrieti ekrieti ịmara na e society wu something that somebody created you don't know ị chere jos o pụrụ epu ka ome do you think so ị na society si edapụ ome if you don't have the information that run the society eji wee create ye it can never work. ọ gaghị awụ ọkụna ọ na ị nwere information that run the society eji create ya so that you can begin to make them eh, put them one by one again in order you can never work isi na asị enwere ndị na bi na delta ha na-aza afọ igbo ha si ha hụ ndị igbo ịga Nigeria their villages bụ igbo nem ha si ha hụ ndị igbo ịga na Akwa Ibom Calabar Cross River their villages iwu ha were very soon now ndị ọnịcha nwere ike isi na ha bụzi ndị igbo mara na agwụ nzọ ndị na-aghọta ya akọ until your mother e nwere ndị igbo bi na amerịka ha si ha bụ ndị amerịka ọsị na ya bụ onye ọwụdị asị dị ya kwuru na ya bụ onye naija ọ ya bụ onye amerịka because why ọ dịgo fed up because in, in, in the west nyere every e nyere religion nye ọrụ nye identity nye paspọtụ paspọtụ ọ ga-eji aga enyiwe ọ chọrọ ịga then kezi why did ka ihe ọ ga-enwetazi sizie na ya bụ onye Igbo what is the benefit okwu na ya bụ onye Igbo don't have any benefit so because anyị aghọtaghọ the danger ahead of us ị ga-ekwugide ihe ị na-ekwu till remain only you <laughs> ị ga-ekwugide till only you remain ị na-anya na ahụhụ nwezi onye ịfụrụ sọsọ ifụzụ John Benson Benson John Michael Johnson very soon na ana Igbo ndị mmadụ no more Igbo last name Igbo first name two English names ọ ga-eme gị n'anya otu a ndozi ọdịnala bịara na because before ndozi ọdịnala abịa nothing like ọdịnala Igbo omenala Igbo anywhere in the world so na eh, Google ka ị ga-afụ ya before ndozi ọdịnala go and do your go ajụọ ese before ndozi ọdịnala so ebe ị ga-afụ maka ọdịnala Igbo na Google but today is in facebook that means we are coming back before ndozi ọdịnala abịa nobody can proudly talk about jesus na facebook o nwere onye nwere ike ikwu against jesus na facebook here we start it we did, we did it we talk uh, we bring the jesus here and facebook and doka ya gwa ndị mmadụ na ihe a bụ nonsense enwere onye nọ here no about mind ka a na-ekwu maka ya na ọ bụrụ about picture anyị nwabụ ihe destroy the mind before ndị mmadụ ebidozie to kọwa nonsense kwurugharịba that's why we withdraw ihe mere anyị ji wee kwụsị okwu jizọs ahụ na then begin to mebisie ya ịma ndị anyị ka ha si eme ha abuse then because ọ bụrụ ta ya anyị chọbụrụ ime bụ ka anyị kọwara ndị mmadụ the secret behind it so that you can use it benefit from it as well. so that ị nweta the information because ọ ihe ọwụ dị ihe nọ gị n'ime ihe bụ ihe ji wee zụ gị so ihe anyị chọrọ ịgwa gị bụ the secret code of what ihe ji wee zụ gị before anyị zie gị new ones but angrily ebido mebe ihe dị iche iche isi oke ndị adịbeghị ready for this food we should not give them the food now so ka anyị hapụ go so ndị be anyị ka m gwara ha sị ha nwanne jos were ihe fe n'abalị ka ọ nwụrụ anwụnta jos anwụnta si na now i want to begin as a new person then every nonsense dị gị n'isi gasagodi na ahụ ka enwe ndị dị mma nwere mbọsị ichetara ihe je weta ebe itesara ya that is clean ye the brain gasak everything for you don believe ihe niile i believe before dwegodi na ahụ question everything debe na akụ now ka m bidozie n'isi oke ahụ m onye igbo ka ihe ga-eme m onye igbo what will make me igbo then asị gị nọọ ihe dị ụda nọ jos igbo bụ enyi ịghọtago nọọ to navigate life just to navigate life to brought you out from that water to brought you out from this uh, uh, problem ịghọtago so if you agwasịsị gị reason why to be igbo is okay. yes now i accepted Emegom baptizim na awụrụgo onye igbo then ị ga to America onwe ihe a ga-eme agwa gị change ichenji the identity because you know what igbo means you can only change identity ọ bụrụ na ị mara ihe igbo pụtara that's it because gụwa na onwe gị na igbo onye ndozi ọdịnala go the benefit of being igbo so onwe ihe mmadụ ga-eme ọgwa gị now about igbo you believe onye ya as akụrụ na nonsense kwa but ọ na ị mara all those nwanne eh, there is no reason for you to be igbo ngwa nke eziokwu reason ọ bụrụ maka ihe ndị na-akụ gịrị ihe ọ igbo ị na-atụkwa igbo ị ga-anụ nwaanyị igbo ị ga-anụ nwoke igbo nonsense ị ga-ekwugide asị n'ụwa ị ga-ekwugide everybody will change their name to english gị ka ọ ga-eme unless nwere ị nwere doctrine so that they ha na-ekwuzi about igbo yes they will be proud and say you don't need to force them to be they have to be you don't need to you can't force anybody to be they have to be because you don't you, are, you have never done enough work hmm, ancestor gị did it them brought you here then ọ ngwa bụ onye hapụrụ moto pụọ ọ bụrụ ha they brought you here so if ọ bụrụ na things anaghị aga ọfụma that means ọ anyị nwa bụ ndị edebere the thing anyị anaghị eme ọfụma so don't blame those people who go away blame us for not doing work enough blame us because ọnwụ na nna nna nna anyị eme ọfụma anyị agaghị anọ hie as Igbo ọnwụ na ha ha ọfụma we won't be here as Igbo so that means if there is something wrong we are wrong not them onwe ihe dị wrong ọ anyị nwa dị wrong ọ bụrụ ha nwa dị wrong so anyị gwa ya correct ya and ọnwụ na imekwe mistake single one remain one thing if you misinterpret any doctrine you get it wrong again. because ọ na doctrine aka dị koodu dị ọ na dat doctrine ebe ahụ ka koodu aha dị you must get them right from a to z at the same way did dem so ịchọzi ime elevate imebezi elevate based on ebe ahụ ha nọ because you need ascend so but ị ga-azọdo ụkwụ na nke ahụ mere eme wee narị ị ga-azọdo ụkwụ na nke ahụ ha debere narị wee go because ọnwụ na ọ bụghị ya if not enwere ebe ị na-eje that's why ji gwa ndị mmadụ nwanne if you believe in this nonsense ndị mmadụ na-ekwu na Facebook you will be the worst because you will go and tell your children nonsense like otu a gwa na isi Israel bịa ị ga-aga gwa ụmụ gị nonsense they will believe it because ihu most of these our people na-eme ha today osi ikwe na ha na-aka kwa nna ha gwara ha a sị na ewu na-ata agba nwa ya na-ene ya anya n'ọnụ oyi afụrụ nna ha na-eme ka ha na-eme so ha jikwa were kwedatịrị pas kwara nwa ha bak na ọ bụrụkwa na-aga so ọ now kịta kịta kịta ka ndị mmadụ kwesịrị ọ kịta enwere Facebook na ka anyị uzuo na advantage of this media ọgọst anyị na-aga na redio fm redio across igboland ebe ahụ ka anyị ga na-agụ buletin anyị every saturday 4 pm anyị nwere congregation so teachings all series every saturday series anyị nwere ike ịgụ chapter 1 chapter 2 chapter 3 dị na anyị kọwaa ya kọwasịa ya anyị ga-ebido n'ọnwa mbụ ọwụrụ ọnwa mbụ ọnwa mbụ mbụ mbụ bụ isi mbụ abụọ mbụ abụrụ ofu mbụ anyị bido ebe ahụ anyị gụsịa ya that is ọnwa ofufe that is march ọnwa ofufe anyị krọsụọ anyị ebido ọwụ lada ka a na-akpọ ya lada ofu toite naanị how the mind how the spirit will come to your heart and live how the god will descend into your body and live because the body is the temple so only the when the body is capable then the god will come there and live so all this process behind it anyị ụmụazị anyị so that ha bụrụ wizard ma ha too they will become wizard oh, ihe anyị chọrọ ka ha bụrụ ọ bụrụ ihe eji aka ọnụ ihe eji aka ọnụ black people doji kanka in ị na-ewe iwe ị nwere program in na way iwe, do you have any program that will educate your children you don't have them why are you angry ka ị na-ewere iwe na ị na-ewe iwe nwere any program so ị nọ n'ala bekee your children are going to school nwa bekee system all the whole people in America in Europe mụrụ nwa ka school nwa gị na-eje who, who, who wrote that curriculum nwa bekee in africa all the whole african continent school nwa gị na-eje who wrote the curriculum nwa bekee then why are you complaining your religion based on your god god bụ oyibo because if you use that name god that means inside your brain all that god name exist who created this god nwa bekee they did not tell you what is the meaning because these letters they are symbols until you understand them you will be miscalculated and miseducated and ọnwụ na ịdị miseducated your children will be miseducated so now you ask me how do we get where we are ọ bụ otu a ka anyị the only way we become the last man or oh, because of every education nwa bekee gave us because dem wrote these things so dem wrote it in their favor ha dere educational sit in their favor so dem use colors all these colors the name dem gave to color then gave them based on their own favor then create god then give god image based on their own favor and all these things you practice them as reality and now you come to complain iruo m nso amawa m gị anya iruo m nso ewere m ụra machie gị ntị because the stupidity in highest order how can you in government in africa if not french is german East if not german it's english East if not english is portuguese and you ask me africa is not good europeans are doing this are doing that so the whole africa niile colonization after the colonization ndị ọcha na ana n'odizie debe company ha iwere e ego gị jeti na switzerland na-eme expect na onye nwere 200 million na switzerland will do good because ọnwa ahụ go against the contract ha block wee ga o tiri die so by the pipe person that by this man putting the money in Switzerland odoga ya na onye nwere ihe ọma odoga ya na onye awa onye nkịta ọ bụrụ about nwa bekee onye aje were ego eti na bank nwa bekee nwa bekee si aje tinye ego ahụ ebe a that means onye ahụ ebitere ya onye ọbụla tinyere ego na bank nwa bekee is ebitere ya because why ọ gaghị eme anything to violate the contract with nwa bekee because egred na be nwa bekee o me anya ya nwa bekee ekpuchie the so ọ bụ onye ahụ bitere the first ọ bụrụkwa nwa bekee ịghọta so olesi ma onye ahụ enweghịzi ego na Europe na eged na Afrịka ehe mana onye ahụ mmadụ ma ndị a nwechara ego na nwere ụlọ nwechara paspọtụ senate president nwere European paspọtụ <laughs> senate president o ji British paspọtụ and ha niile nwechara ụlọ na England ha niile nwechara ụlọ na england nwa ha na-agụ akwụkwọ na england ndị ahụ ndị ndị anyị ga-esi n'aka hapụ ndụ mba na so ya ka m gwara gị bikos ọwụ na nwa ha gaa akwụkwọ na england ha agagokwe the same school english school so the game continue nwa ya ha batakwa afrịka ọ ga-ebidokwa ebe nna ya kwụsị life nwa onye gụrụ akwụkwọ na england bata afrịka enweghị too much onweghị ike ofe ọ gaghị ofe too much Jerry Lawrence gụrụ akwụkwọ n'Afrịka ọ gụghị n'England ọ Scotland ka ọ bụ mana ọ gụrụ akwụkwọ n'Afrịka ọ gụghị n'England because nwanne ị na-eri na-agụ mara ihe ị na-agụ that's why nji gwa ụnụ na anyị nwere onwe anyị we don't believe in a external we believe in inside if not anyị ga-adị ka ha onye ọbụla believe na external nọ n'Europe nwanne denja ka a na-akpọ ya all danger it will betray you unless ma ọ bụ you don't believe in it like we we don't believe in the system anyone no system we don believe in anything only we and the god and the universe simple as abcd so mana ihe anyị na-emere about igbo ahụ bikos e nwere ebe anyị si wepụta ụwa which is that igbo land and what we can give to the igbo people this instruction this discipline this their ancestors way of life for their own benefit and the benefit of their children not about because we want one igbo body or one nigerian body or one biafra body no if you want you can have it all our own is simple give you this information ịmarazi ihe iji eme eme the society based on this principle will be the best on earth so is for your own good ọ bụrụ about onwe gị na-azọ ihe azọ ịchọ ihe ọbụla ị chọrọ imere onwe gị but know these things because thou shall know the truth and the truth shall set you free simple as abcd so ọ about onye onye bụ ezigbo onye igbo ma onye abụghị ezigbo onye igbo who cares mgbe ị nọ n'ime afọ na spam okay, what is your identity all these things we are given to you by family by society by everything unu ama ihe mere nwa bekee ji eme ọfụma because the commerce the country is the commerce they created it as their company that's why they keep control of the company they control the company because they achọ ka the company fail o oh? then africa abụrụ commerce ọbụrụ company so that's why every money dem put in their pocket and were na-agwa m na ọ bụ na Buhari nwere company Nigeria's company na ọ ga-ahapụ ya ọ na-eme otu o eme ị na-agwa m na ọwụ na all those president na africa na those countries with oh, their company na a ga-ahapụ ya ka o ruin enwere eh? ụzọ oh, no light no school nothing ihe ị chọrọ ịgwa m no because anyị aghọtaghị na these things you have to do them with different mindset culture is based on different mindset you must understand now for cultivation then you go towards getting an information to cultivate ikwu our country ịma na ihe na-ekwu our control a state to condition people that is why every country have army police and this thing. all these things ndị africa aghọtara ihe a na-aghọta they don't understand it that's why they are brutally killing their own people they don't understand it ha ghọtara ihe a na-akọ so ọwụ na ịchọ ịpụ ndụ educate your children so that ha masters of tomorrow so that tomorrow all these children will be under their control tomorrow ndị a ga-anọ na under their control ọ bụrụ na ọ bụghị otu ahụ the life continues life is a story told by an idiot full of sound signifies nothing life is a story told by an idiot full of sound signifies nothing so owo na ịmata ya life then life will make meaning for you ọkwa na ịmata life it will be useless for you simple as abcd as simple as abcd until you know these things africa ọwụ na ya enwere new breed children forget things will never change if we don have new breed with new ideology with new mind creation things will never change not even independent not even anything ndị a na-ekwu na enweta eh, freedom things will be okay they have a psychological problem nothing will change if you don't have if you nwanne if you don't have educational system to educate your child ị na-eche mgbe nweta freedom ka ibe oh, mee ya ọkwa ndị ara ka ị ga-akpọrọ jee ndị ọhụụ oh, ndị Naijiria ọkwa the same Nigerian people ọkwa oh, the same people Rochas ọ ga-apụzi n'ala Igbo mba na Okwute Obi ọ ga-apụ all these people ị na-akpọkwa na-emeghe they will still they will be there nwere ebe ha na-eje all these young young boys now they will be there nwere ebe ha na-eje so they, they, they are from that place all the whole senators all the whole representatives all the whole, all the whole politicians they are from the country so igwe mana our people don't know ha chekwa na war mm, siri ike war is not hard i can mobilize group tomorrow were egbe anyị agbagharịba nyebe ndị mmadụ nsogbu so ọ bụrụ na iji plan for tomorrow You ga-enwe problem plan now for tomorrow ọ bụrụ about just to talk nonsense plan for tomorrow ọnwụ na ọ bụghị ya nwanne somebody can come tomorrow and say my group is ya ya ya ya ya ya na ala Igbo before ịmara ihe na-eme na calls for chaos before ịmara ihe na-eme the land begin ungovernable Fulani people ole ka ha dị Fulani people ndị mmadụ na-agbara ọsọ na Naijiria anaghị egbu egbu one ka Fulani people dị so ka m gwa gị na nwere ike na ala Igbo echi ihu na-ekwugheri somebody will come and big buru egbe pụọ ofu afa si ọ bụ ha wabụ group a everywhere will become unstable even in your own new state ịma na ya aghọta ha ya aghọta ha we don't understand onye na-agwa ụnụ bụ jos ka ịmara amara so that you can anticipate problem because anyị adịgo used to not anticipate ihe anyị na-achọ mgbe mmiri mụba anyị anyị wee ụgwọ ọsọ kịta dozie ụzọ gị build your way so that tomorrow inwetazie the freedom then you have a nice place you have a nice place other na-adịgide one day one day things will be okay yes but now can you begin now to build these things can you begin now to put them in order so that when the time comes ọ work on at least 50 percent job n'ime na 50 percent work or na ọ dịrọ mma like that ọnọdụ mma ka ibido kịta na-eme ya so that mgbe ị nwetazie ya freedom ọwụ na ịrụ na 50% work ka ị na-eche mgbe ị nweta the freedom ebidozie n'isi mgbe ahụ mba ọ dị same people ka ị nwere ọwụ na ị na-eche mgbe ị nwetara freedom ebidozie mgbe ahụ mana ịbago na akọrọ because ọ dị sem anụmanụ aha anụmanụ aha ọha nwa nọ ebe ahụ ha nwa ga-esokwa gị jedie <laughs> ọha nwa ga-eso gị gadie <laughs> ị na-agụgara na akọ na alị ị na-agụ n'ịnụ na even ofu onye nwere ike iburu egbe mgbe ahụ sie gị na na anambra chọrọ ịpụ from there na anambra even na anambra ụrọzi igbo sef na ha na emechisi <laughs> ọ sị gị na anambra ga-esi dị dị ihe ibido iburukwa egbe gị chọọkwa anambra na anambra agaghị agba apụ hie na anambra bụ ana igbo you must stay here ise ndị na na-emekwa unu na ahụ you must stay here is igbo land nigeria you must stay is nigeria otu a ka ọ ga-adịkwa live and direct just watch and see ya afụ ya o nwere ike o nwere ike sef ndị ngwa ndị ndị ọnịcha si m chọt na na ha wụ ndị ndị biafra ma ọhịa na ha ga-ese sidi taa the president of biafra gbagha asị gịnị taa ọnịcha biafra land no eburugwa egbe achọwa ha eburu egbe mgbe ha ha so ọ ka mma ka anyị e jido n'oge kịta ụmụ bikos e nwere otu a ndị anọsọ na 30 40 years a na mgbe ahụ a na-ekwu ihe ha gawa okenye so ụmụazị a mụrụ ọfụ na ga-eto mana anyị ji n'oge na cultivate the mind of the children so echi mgbe aha ga-etozi anyị nwere aka nka ha mara gozi ha na-arụ ọzụzọ na program onwezi onye ga-apụta echi mgbe aha si ya abụghị onye igbo ma ya bụ onye igbo ọ wụzi onye igbo based on philosophy ọ bụzi onye igbo na mma ya kwuru ọ wụzi onye igbo based on ideology ọwụzi onye igbo na mpa ya ma ọ na aza afọ igbo no o nwere reason to be an igbo person so o nwezi reason to say abụrọ m mụ na m because o nwere reason to be so that's why ndị a na-ama ihu na ihe a na-eme ndị nwa bekee a na-eme ha because why they are privilege based on some certain ideology so ọ bụrụ na ndị ụmụaka anyị nwee privilege cultivate a privilege into their mind so ha too ọwụ ha maka ọ dịziri ọ ha maka defend the thing ọbụrụ ọgụma you don't need to tell them because if there is no privilege in the, on the western system ị gaghị afọ racism because privilege or privilege butere racism because ọwụ na onye ọcha ha nwa bekee ahụ emeghe datị na ọ na-eme onweghị <laughs> privilege ọ privilege ahụ agaghị adị na onwe ezi meaning na so ọ datị na ha na-eme superiority ha na-eme all the privilege ahụ nọ na the system ọnwụ na ọ bụghị ya ọ gazi ịchọ ọrụ gịnị ya o nwere ike ọjọọ ịchọ ọrụ agaghịzi enye ọrụ bikos na e nwere ofe onye ojii ji sọ ngwa ya bịanara ya dị ọrụ so but o ji fen dị supremacy enye ya dị ọrụ na chọọ enye ọbịakwana ịchọ ọrụ ebu ụzọ nye ya bifo enye gị nwa yes bikos why ka ọ dị fen dị company of that company ahụ ecreated bikos ọ mmadụ nwere company mana ọ bụ na ya aghọta this system nwanne anyị erubeghị emekọ kọntrị we are not up to anyị kara na level of culture anyị erubeghị kọntrị bikos anyị amaghị na kọntrị bụ si si kansụl kansụl commerce so anyị erubeghị there mmadụ edisives n'onwe how can 2060 years after war onwebeghị dị onye na-eme ọfụma ọ bụ agwụghị onye si gị rụọ nuklia nyegodi ndị bụ unu 24 hours electricity nye ha jobs feed them most of these people na-anara ego na west wee na-eme ego oriko most of these african country na-anara ego every month anwụcha diamonds na gold after diamonds na gold a na-enye ha social a na-akwụ ha social after 60 something years independent so ma na-agwa ụnụ ọ ka mma ka anyị bido n'isi let us start afresh ka ọ bụrụ today ka anyị si pụta ụwa let us make na nọ this year ndozi ọdịnala bidoro ka anyị pụtara ụwa so that ka anyị mee na everything just move ahead from here ka anyị mee just otu a we are new everything is new no religion no culture no identity nothing na ka anyị bidozie eh, religion identity culture and everything do we select now so that we can be based on ideology not based on family mama mother say or father say or somebody say no sọsọ ndị mma bụ ndị igbo ndị ndozi ọdịnala ọ na ibu onye ndozi ọdịnala nwanne iwe onye igbo jụọ onye on i don't believe you no, i don't believe you because the only thing nwere ike ime m believe oge bụ na ọnwụ na ibigba ihe omeji na aja ehe i believe you because ịma ihe wu chineke which is psycho and dynamic i will believe you but if you don't know this thing you are danger to yourself so why should i be your brother why you want to impose identity on me irubeghị oge ị gaghị emenwe impose identity on me you can impose to yourself but for me no you are a free man you are free born so we are together based on ideology so because ideology awo. oh nwanne nwanne nwanne ka ya na-akpọ nwanne nwanne wọcha onye na-enye ya ibe da otu a mụ na gị nọ na azụ m anaghị m afụ enu n'azụ m mana ngụnwa na afụ na n'azụ m so ngwa ya agwa m na na n'azụ nwe chọrọ iti gị ihe zee ịghọtago mana ọ bụrụ na ọsụsọ ọwụ n'ime omeji na achara then you can do that ọ bụrụ na ọ bụghị ya ịfụ ka a na-egbu m egbu sevisi ụzọ nke ọzọ zi onye ma ihe o mere bụtụ ịbụrụ onye ndozi ọdịnala ịmago ihe nwere ike ime na ihe nne nweghị ike ime so o nwere ihe a ga-eme a na-ekwu isi mbada agaghị emeghere atị mana ọ bụrụ na ịbụghị ndozi ọdịnala ka ka ga-esi ama onye mbụ ka ga-esi ama onye nwere ike ime na ihe nne nweghị ike ime how ka ka ị ga-esi ama ihe m nwere ike ime na ihe nne nweghị ike ime so we don't relate enwere ihe gbasara mụ na gị ị na-aza afọ igbo nso wọt ndị nọ na mba mmiri na-aza afọ igbo ha si abụghị ndị igbo village house igbo igbo nem ha si abụghị ndị igbo so why should i be why should i be so mụnwa bụ onye igbo mana ndị mma as my own igbo bụ ndị agha kwere na ndozi ọdịnala ma ihe na-akpọ omeji na achara because if not there is no reason for you nwere isi because nna nna anyị mere igbo ihe nna nna anyị ji wee mee igbo ka nwere ike ịdị n'otu so igbo wee created igbo is his mind say creation say separate entity created ikweghị na this entity enweghị ihe ikwere na about this entity you know you want to force yourself into the evil why so you, you are free dịkwa free ime ihe ọbụla chọrọ go but mụnwa na onwe m that's what I do my own life so I, I love to trust people I deal with mụ na gị na-eme ihe m trust gị mana ọ bụrụ na enwere reason why m ga-eji atrust gị then I cannot do anything with you because I don't trust you it's my right I have no base ihe mma my my life is the body i live any day ọbụla m pụrụ na this body i have no life anymore so ka ewuru ọbara m onye if this body stop existing i fly i go from here so nwere uru ọbara m na-elive so ihe anyị na-eme bụ that we bring the mind to be one or we don't if the mind is not one there is no reason why we na-aza emeka na maza ife anyị if our mind is not one we don't think the same thing what is the need because we are Igbo because of Emeka na Ifeanyi onwere isi ọnwụ na Igbo nke gị bụ because of na ị na-aza ị na-aza Igbo name then make no sense Igbo nke m an ideology if you base ndị because ihe anyị na-ekwu ndozi ọdịnala izi omenala Igbo 120% percent of ancestors kama ihe mee bụ na people don't understand these mythologies <laughs> so that's why we wetara ha hard so people chekwa na enwere ihe ọzọ anyị na-ekwu iche the mythology the hardest something on earth is mythology the most difficult thing to understand on earth is meat meat is heavily coded by people higher knowledge by people with higher knowledge is very difficult to decode because that's why ọ na-eme anyị na-ekwu ihe anyị na-ekwu ndị mmadụ a na-afụ ya asị something new omenala Igbo 100% ọ ha nwa ndị na-amaghị ihe a na-eme just because of na majority of people aghọtaghị the thing that's why people follow them because ndị mmadụ aghọta ha ihe a na-akọ na <laughs> that's why iwu ndị na-eje ụka i chere ndị mmadụ ma ihe dị n'ụlọ ụka na-ejeje ọnwụ na ndị mmadụ bụ na baịbụl aha dị ebe ahụ majik book ha ga na-ejeje ọnwụ na ha mana ihe ọ incantation that book of incantation ka ha bụ n'aka na ọwa asị use your mind will receive na ha bụ n'aka na ọsa ma ha na-agụ ka ị na-agụ the same ka na-eme incantation ọnwụ na ha ma destin ha ọ ga na-eme ọ na-emegodi ya ha na ị na-agụ the Bible na-agụ ya with as novel you don't have problem but ị na-agụ the Bible as belief system then you have problem <laughs> ịhụ the two mana ha agwaghị on that ị na-agụ akwụkwọ as novel ị nweghị nsogbu mana ị na-agụ ya as a belief then because the mind ụnụ amaghị ihe mind human mind you don't know what is human mind why eji kpọọ ya mind have you take your dictionary and check what is mind i were go dictionary gị chekie before what is mind chekie ihe o mind eji wee kpọọ ya the mind ụ na-ama ihe mere dibia is mystery all forthcoming ọ bụrụ ya ndị mmadụ na-eche ọ ọwụ na anyị ghọta all those languages anyị na-eyuzu ọ ga-abara anyị ezigbo uru ọ ya ka eji akpọ nnabịa mbe nnabịa korota nnabịa nnabịa ihe eji akpọ nna abịa mbe nna abịa o nwere igbo anyị na-akụ mgbe a na-akpọ abịa igbo anyị na-akwa na-akpọ abịa o mystery photocopy dibia is master of the mystery but i go from mystery bazie na ojoro this is exactly why the continent destroy because we are the master of mystery before we begin to do useless sorceries, evil sorceries, then we fell from the heaven. We fail from heaven because of we begin to tap into the same mystery we use to develop, use it to confront somebody who disagree with you. It's not your enemy. Because of disagreement, you tag the person enemy and use sorcery to fight the person that's why we fail ama m ihe mere i know everything about this life because why amụwa adịrọ ka gị ị nwere ike na-ekwe ndị mmadụ a na-eche ihe ntiri when we die live and die all those people know our life will bear us witness I am not like you ndozi ọdịnala adịrọ like those things ndị mmadụ nwere ike ị na-eche something like that enweghị ị ga-eme n'ụwa ka ndị mmadụ ghara ikwu anything people will always say anything people will see reason to hate people will see reason to condemn always that is natural way of human mind because their mind is possessed with emotion and nonsense so all normal for them to do nonsense na-enweghị uru yes is normal but mgbe ndị mmadụ ga-ama na ndozi ọdịnala wu hidden secret of Igbo land then then ka a ga-ama na hemis or something before before before in your life nwoke mbọsị ndị mmadụ pụtara na-ekwu about omenala Igbo in a standard level in a have you ever hear that ịnụghị ana before since a mụrụ gị na somebody pụtara na-ekwu about omenala Igbo and compare it with anything metekwasị gị go and do your own research ọ wụsị nke nwa bụ onye na-agba ọsọ ọ wụsị nke nwa bụ onye na-agbazi ọsọ si mba <laughs> no because you cannot even do your own research by yourself. you cannot even do your your nna nna gị your ancestors information ka asị gị go and verify you cannot hey, tata bụ eke tata bụ orie ọya ọụkwụ a ka ebele ga-eje eje ụmụahịa biko ọya ahụ ga-agba ụmụazị gị tata bụ eke and so what tata bụ eke and so what ọya ka nwa gị ga-eri tata bụ ori anyị nọ n'ọnwa agwụ anyị nọ n'ọnwa eze ọ bụ ihe a ka ụmụaka gị eri make no sense so that's why we don't talk all those things anyị macha all those things mana ihe anyị na-ekwu what is the meaning of eke only then ka ị ga-amata ihe bụ eke then use odi eke for your own advantage tata bụ eke nwere ihe obi batụ ka ihe bụ eke how do you apply this principle of eke for your own mind because all these things they are inside you they are within you how do you control these energies onye ha na-ekwu maka ya bọtụ mba anyabama naanị nke anyị anyị ga-eme nke anyị in Igbo land enwere onye ha na-akpọ village nwere ihe nke ha all those things ndị mmadụ aghọtaghị in village enwere ihe ndị mmadụ nwere na village those things abụghị general principle ihe wụ local way because a sị na nkwụ dị na mba na-eghere mba nri so local way how to because every village nwere ka ha si eme so ọwụ na iruo e that place ọwụ na for example na this principle now they know it then condense the principle in a lower local manner so that ndị village na-adịghị educated ga-aghọta ya ọwụzịa ka mmadụ pụtaziri in 24th century wee na na na compezi na village ha na-eme different even ịkọwakwarịa sị na the same thing na aha village ha na-eme different if you bring it back again it still lead to the same thing anyị na-agwa ya but due to not the incapable of understanding this thing ọ gaghị aghọta na ọ the same thing aha ọ na-ekwu ka ị na-agwakwa ya but because na emere e interpret in a different level nji wee gwa ha na na Eucharist bụ ịwa ọjị ịwa ọjị mana ndị mmadụ aghọtaghị ya e nwere ihe egwu a na-agụ asị ga ka esi agụ ihe ha enwere ekwu achebugomdatịrị enwere ekpere ya nwere ekwu ha na-ekwube ndị ụka na-ekwu na-asị oh, something yukarisi ya na yukarisi adịghị asọ ihe ahụ ịwa ọjị bọtụ bifo ịwa ọjị ị ga-aba mmọnwụ so mmọnwụ aha bụ ebe ahụ ka a na ichi gị ọkwa mmọnwụ nke ndị kịta aba na ahụ ka na-akọ ga-enwe ezigbo ihe na-eme ebe a ebe ka a na-akụziri gị dị all those principles so a na-ewe iwe ọjị awa kpanya ka ọ ji eme mgbe ndị ochie aha na-eme eweta mmanya sị onye a ka dị mmanya mgbe ndị ochie ọ bụghị onye a ọdị ọ dị mmanya onye mara mmọnwụ onye mara mmọnwụ ka a ga-asị ya gbasa mmanya na ọgụgụ na iwe okenye mabeghị mmọnwụ onye mara mmọnwụ ga-agba dị mmanya bikos onye mara mmọnwụ ma ihe ọ ga-ekwu mara ọ ga-eji obie control the spirit of the mmanya so ọ mago ihe mmanya aha representrị insid his mind so ma ihe a na-akọ o buru dị mmanya aha na-ata mgbe aha so na-agbasa dị mmanya his mind nọ na the place abstract level of the the representation because mmanya wụ symbol nwe ihe o representịrị so ngụwa na-agụ dị mmanya nwere uche gị adịghị na mmanya aha nwere ebe uche gị dị onye ji ọjị n'aka na-awa ọjị ọjị aha wee symbol so ọjị aha o ji n'aka mgbe ahụ ọ na-ekwu okwu aha his mind is connected to somewhere radio otu go into radio so jirizie the ọjị as a symbol because ọjị aha contain kwe the same element ahụ o bu because mgbe ahụ ị vibrate to that same frequency ana ịbago to ọjị baa na ikuku ba everywhere so ijizi ọnụ gị mgbe ọnụ ahịa ị na-ekwuzi bụ ị na-emezi incantation symbolizes with this ọjị yọta so that's why o ji eme apụtasị onye a ụwara anyị ọjị a so ọjị ahụ a na-awa ụkwana nwere ihe nwere ihe ị na-eme you are doing a ritual with theology ịghọtara so onye maka ihe bikos ndị mmadụ aghọtaghọzi ebe mmiri si baa n'opi ụbọgụrụ so onye pụtazie ihe na-egbu ewu mgbe na-achụ aja ọ bụrụ ewu aha iwu a wo simbụl ihe a na-ekwu maka ihe ọzọ ọsọ onye bara mmọnwụ ka a na-akụziri those things nekwe ihe ewu ahụ pụtara ekwe ihe ahụ ewu a bụ just simbụl ị na-egbu dị ewu a bikos ị ga-egbugbudi ewu taya ya bifọ mana ọ bụrụ na i na igbusi ewu a chukwu ezinelute ma ọ bụ arụsị ebi n'ebe ọ nọrọ ọrụ mara ihe na-akọ so ewu ị na-egbu nwere o reprezentịrị something jos ọ jos igbu ewu ewu ị na-egbu ka ịta ewu ọ bụrụ ebe ahụ ọ ka ndị mmadụ jos wee nwee ihe a na-eme because ị na-eme ọ bụrụ na ọ bụghị ya where is the culture ọ bụrụ na igbu ha dị ewu igbu ha ọkụkọ ịta ha ọjị mee nka then no culture na no culture so those things represent the physical aspect but the real meaning is the mind not about that thing na-eme all the mind but all those things wụzi ihe ya kụziri gị kụziri gị na-ekwe ihe iwu ha pụtara so that you can do this thing yourself discipline o nwere mgbe agha na-anọ na village asị gị ihe dị na-eme ihe na nsọ a na ị ga-eme nka nka nka nka all those things are the way ọwụcha lada so if you avoid those things asị gị mee avoid then the mind will begin to expand expand expand na-emepe ọ na-emepe ọ na-receive more internal information na receive more internal information then from that place ọ na-agada ọ na-agada ọ na-agada ọ na-agada ọ na-eluze weight na-eluze external weight ọ na-agada ọ na-eluze external weight until the mind balance so o nwezi ihe ga-eme ịgwa ya ọ reject ya mana kịta most of people amagha how to reject some nonsense enwere ihe ị ga-eme ịgwa ha na ha ma ha ka ga-esi reject ha mee ya absorb mana ọ bụrụ na your mind dị balance ihe mmadụ ga-eme ọgwa gị ịma na ihe make no sense you don't need it ọ sịkwa ya were eziokwu uh, make no sense I don't need it then why should I take it so ịtụfuo e ya onwe uru so until you be get, you get to that level ị mara na enwere nwere something ị ga-emefu na Facebook sef ọ bụrụ aba how wicked ọ dị no kedu the target onye a dere destin nwere target into your mind ọ chọrọ ka o nwere ike mmadụ for example ịba Facebook na mgbara asị don't mind anụ nsọ ahụ onye ahụ nọ nso ahụ onye ochi nka nka ịma na destiny ihe onye a ji wee kwu ya ogo owe ya iwe owe nọ nso iwe na yes na but nọ nso fụ ya ịma ihe ọ ga-eme na ha n'anya dị ya fụ ya ọdịletie ya because ihe onye a chọrọ ka ọ kpasuo ntị ọ bụrụ na ije gụwa ya ịgụsịa ya o jee n'obi gị kpasuo gị wee gere ya atị ya ịhụ na ịda anya ya maka o onwe ihe o mebiri mgbe ahụ n'ime obi gị ọ kọtụrụ something off because mgbe ahụ iwe ahụ were gị something vibrate o oh, oh, begin vibrate compress yeah release yeah something na space so to avoid that thing i delete that thing i delete ya you ihe ọzọ then i cover kwa that hole so all those things you ga master these practices master ya master ya before your mind will begin to develop develop got set up to standard i nwere ike control nwụzi anything so ọ bụrụ na ọ bụrụ ya nwanne nwere ebe ị na-eje so a sị m na ọ ga-adịrị ụnụ na mma maka ndị na-enweghị data ka na afrịka ịma na data adịrọ dị nwanne so ka emekwa na echi sị m na udo ga-adịrị ụnụ ọ ga-adịrị ụnụ na mma ọ ga-adịrị ndị ndozi ọdịnala na mma taa dịrị ha mma echi dịrị ha mma na ụwa nke na-abịa abịa onye ọbụla nwere ndozi ọdịnala ọ ga-adịrị anyị na mma n'ọgọstụ ending of ọgọstụ anyị na-emepe ọdịnala cultural heritage center n'ala igbo every saturday 4pm ma anyị nwere ike iche njikọta anyị ma ọ dependịrị na ndị nọ na be anyị anyị ga na-enwe teachings dị teachings a ga-ebe ezi on our doctrine omeji na achara every saturday a ga-ewepụta some verses from this achara na ome gosi ya agụsịa ya kọwaa ya our children from seven years from seven years a ga-ata anụ mkpọ rie rice ndị okenye nwere ike ịbịakwa akọwara ha a ga-enyekwa ha pamflet gbasara omeju na achara maka okenye chọkwara nkwe okenye chọrọ ibu uru ọbịa anyị kọwara ya ma ndị chifu chọkwara ibu uru we tell onweghị ya nwere onye a sị na onye jinikwa ọwụ ụdị ọkpara gburu nna ya onye jinikwa ọwụ ụdị ọkpara gburu nna ya anyị kọwara ya adịa na nke o ji eji anyị mara enwere nke ha ma mana anyị kọwara ha dozu ones ga-abara ha uru ha ga-eji wee chi obodo chi obodo ọfụma ka ọ bara ha uru ọ bara onye ukwu ọ bara onye nta na-asị na-eme nwụrụ nwa ọgwụgwụ ma nyere nwa ike na ahụhụ anyị na-ata ha onye ọ dị obi mma mana without chaos there won't be order human being came out of chaos because the spam forcefully ejected from body because if body ha adịghị ọkụ sperm ga-apụta so the body vibrated and the spam ejected that is the source of human life so ịta afụfụ is part of the journey of resurrection so anything without fire will never be renewed so fire everything must be renewed by fire so ịta afụfụ is ka only ten nwere ike ime gị taa go bụ ka o provoke the thought that will lead you to elevation so etegizina ịta ọfụ ka something na-adịrọ mma sọsọ na onye dị ndụ na afọ ihe ọma eji wee sị na longer you live much more you will learn ịtana e ewe na ahụfụ as anything just were ya as part of the struggle of life part of elevation simple as abcd so na ọ ga-adịrị ụnụ na mma onye ọbụla kwere n'ihe otu kwere anywhere if you are yoruba if you are hausa if you are onye ọbụla ịbụ anywhere once you want this doctrine of omeji na achara you can have them is for child cultivation for mind for future of black race future of africa future of mankind ọ ga-adịrị ụnụ na mma